Ọkụkọ sị na ihe ya ji ele anya n'elu ma ya na-aṅụ mmiri bụ na ihe na-egbu ya si n'igwe abịa. Ọkụkọ sị na ihe ya ji ele anya n'elu ma ya na-aṅụ mmiri bụ na ihe na-egbu ya si n'igwe abịa. The chicken says it looks up when drinking water because what kills it comes from the sky.